flawa flawa okooko okooko spoon ngaji okay bottle karama karama bottle can mkpọ oke kọp iko kọp iko kan mkpọ bọtụl karama spoon ngaji flawa okooko bọndụl ike ike ma ọ bụ ukwu Ukunko. Ukunko. Ukunko. Ike maọbụ ukunko. Ukwu. Bunch. Isi. Isi maọbụ ụyọkọ isi maọbụ ụyọkọ bag akpa bag akpa slice ibe ibe slice ibe loaf ogbe

slice ibe ibe ibeji ibe bag akpa bunch isi isi isi ma ọ bụ ụyọkọ bundle ike ma ọ bụ ukwu ukwu iko kan mkpọ bọtụl karama spoon ngaji flawa okooko ka anyị kwụsị ebe a